kwenu ka ndị apc kara isi wee win ya bụ elekshọn n'osun steeti na already thumbprinted eh, balos papers ka emesịarị discoverzie ebe ha ghasara ya bụ ihe wee jesekasịa anyị maara na ọ bụ na ị na-anya na ya bụ vidio ị ya afụ na ha dị thousands of the ballot papers dị ebe a atom print so ọ bụ na ediscover ha all these uh, tom printed uh, ballot papers ọkwa ịmaalụ nọ apc karị win ya bụ election n'Osun steeti <laughs> ka anyị mụrụ n'anya n'ihe gbasara ya bụ general election a ga-eme na 2023 ọkwa edefe a ndị apc na ndị pdp nwere ike ime uh, against the labour party ma ọkwa any of the parties ha na-eche na ha bụ a turn on their flesh mụrụ n'anya ndị be anyị ndị inec ọ bụrụ na erelizi ballot papers malụnụ ka unu si erelizi ya si nwee sekuriti gads ya na guide the ballot paper ka a marụ one esekuleti marụ one send to a particular place ọ bụ na ọra mụhụ den achọbụ ya marụ aka jie without anyị amazikwa ihe ọzọ wọchikere vidiyo nụa ka ịghọta ihe m na-ekwu shiekwazie ya na ọ bụrụ na ịwọchisia ya happy sunday má jó ẹ má jó.